they are being used. Like one Ogechi, they are using now in America or wherever. Nke na-asị na eh, Mbaka ji kpọta dibia kwutowe amam eh, onye nkọ na-akpọ afọ ya Mbaka na-eje dibia ọ ndị dibia ma afụ mbịa krused onye ọbụla zoo ngwongwo ya onwe ministri ọbụla Ogechi ya na-achọ ịkwado don support any ministry with falsehood foundation any ministry that rises on a falsehood foundation is doomed to collapse. It's a matter of time. ịma kemgbe ha na-akọ dị ya ha na-akọ mbaka ka atụpọdụ ha ọnụ a sị na one famous man of God ee eh, priest ọ nọ na-emene nọ ya jere oje imo ya kwụsị ebe a chọrọ ime ministries which unu kwesịrị ịma onye bụ man of God nọ n'Enugu priest dị famous ịjụ ebee ka mụ na-eti ya n'ihe mmadụ na-eme Any ministry whose foundation is laid on falsehood is doomed to collapse. It's a matter of time. And iboto mmadụ adịrọ mma. Nkịtị, ọ ka gị mma na m kwuru okwu da na mgbara gị nkịtị. My silence is like a thunder. And when it will hit you, God can forgive every sin, but karma does not forgive any sin. my silence will hit you like a camera ndị niile a na-akọghịrị rubbish maka o mecha mecha iju onwe gị onye ihe na-akọtọ ka ihe o mere gị ọ bụrụ na ị chọrọ inwe kọstọma ọma mbụ na ịkwatu ebe isi wee bido <laughs> ah, emele enu emelenu ana. anyị makwa nke bụ nke so were aka gị tụkwasị n'isi nwanne gị so biko ọ bụgo abụọ oge echi aha na-achị trend na Facebook begin to apologize so soon before wahala you never imagine will visit you or your family. onwe ndị gobiri gị lụọ ọrụ ha ọrụ a sikwa na ịma nlụwe ya maka gị na ụmụ gị na di gị o <laughs> amalụkwara Ojioka eri aja ọrụ I'm a servant of Ojioka eri aja I'm a servant of the king a servant of the servants of the people of God servant of servants serva savorum dei Jesu ga-agbara anyị odibo mbaka bụ odibo ndị odibo anything I don't copy anybody I am original by the grace of the Holy Spirit amen ọ bụrụ na ị chọrọ ịrịgo anyị gbujenefa steepụ iji agbago ma ọ lada maka inwe problem biko ndị vọkụ ọkụ anwụrụ ọkụ sokwa ha onye vọkụ ọkụ anwụrụ ọkụ n'isi onye a iji aka ndị a na-akwụ anwụrụ ọkụ n'isi ya anwụrụ ọkụ sokwa ndị bụ ya let smoke follow those who carry the fire who carry the firewood ndị bụ nkụ a na-aja anwụrụ ọkụ anwụrụ ọkụ sokwa ha ijiji sokwa ndị bụ ogiri As for me and my children, no weapon fashioned against us shall prosper. If somebody will be in his house thinking of how to close down the ministry, then you are stupid. Heaven will not allow you to succeed. No matter who you are, a woman or a man, you can't stop what God has started. Who born you? You are praying for a thunderous supernatural cause. Our generation needs a ministry like this. And I bless the whole men of God everywhere. That God will encourage them. Because the days are evil. We need more men of God. And even women of God. Whoever can help God to win souls in uprightness, in sanctity and righteousness. I we approve it. And we support you with prayers. For me, I don't even care your denomination. nke mbụ bụ ịkwado onye oziọma ị na-emete ọfụma maka nke m na-eme mma mme nke mme nke gị na ọ bụrụ na ị ga gị na-achọ ịfụnye ọkụ chukwu mụnyere na be m ịbatakwa na kichin a ịfụnye ọkụ a ọkwa ịpụ bụ problem na ọkwa bego etekwa na ebe a ihe anyị na-alụ ebe a bụkwa ọkwa ọrụ papa m oge ọ nọ ndụ papa m sị m na m hatara ajọ ọrụ ị na-ege ntị papa m sị m na m hatara ajọ ọrụ ebe ọ bụ na ịgwọ ndị ọya na-akwụghọ m ụgwọ ndị ori bidoro ụmụ ogbenye enu na ụmụ ogbenye ana na m hatara ajọ ọrụ n'ebe ọ dị ukwuu si ma maka na ọrụ m na-alụ dị ka a na nkịta na-alacha nshi anwụ bụ achọwa mbaka ndị ori bidoro abịa ka ekpere ha ekpere ọ dịrị ha mma ha pụọ ị ga na-ekpezi ekpere bụ ha fight na ibak onye chọwa ịbụ gọvanọ gbara bịa ebe a ọ bụziri gọvanọ ma mfụzi ya ojekọwa iyi ọsọ ya imikitini ga azụ na skuulu mgbe a na-anara cheki ha bụrụ ezigbo ụmụ ha na-agụ agrajueti ha na ha gwazi gị na na taa ya iche n'iko n'onu bụkwa agwọ ka iche e n'onu ọ tadoghị ebe a ị gaghị onwe gị aga ifu na mmadụ nwashiri ike the worst group of any being to work with human beings so mana onye ka papa m sị na a natara ọrụ a n'ebe n'ajọ ọrụ ka m ji hara mama m na onwe ya bịa mama m asị m mama m ka dị ndụ na ya na-emere jizọs nọ n'ime m ata afụfụ ebere efu na okwu ha na-abụ na na asynchronized theologians village theologians ya na-emere jizọs nọ n'ime m si m ọkwa ebe bom nke m mere na nke m na-emerụ and ọkwa ndị na-amarọ m maka ịbịa m nsi na-ajụ ka ezi mbaka nke ọ anaghị ekwesị bịa nze uche mbaka mbaka nke mbaka nke ji aka ayara owe moto kembaka mbaka nke nke a na-agbagote ebe ọ na-ebi onye ọbụla aka ee anaghị ekwesịfụ ya ke nke anaghị ekwesịfụ dị na ọ be gị na-ekwu ihe mara ebe onye ọzọ biko ndị niile dị involved unu echekwa na sị ebe ọ bụ na asịrị eje monastịrị ka anyị jekwe shia ọzọ ga asị eje ekwekwa dịkwanụ kefụ nkịta na-alacha nshi ịkwụsị ịlacha nshi ọ gị ga-eje lacha ya iwere were ọnụ ịlacha nshi ndị ọzọ nyụ dịkwanụ kefu and onwe ndị a na-ese ndị azụ ejenti ebe a ejenti ga bịa mee gịnị ị chọrọ ka ihe ike mee gị na ndụ gị ị mara na ministri nwere onye fight gwere adoreshon ahụ fọrọ kama onye ahụ a na-anwụ ma na-ezo ya onye niile fight gwere adoreshon a ya na ihe na-eme from A to Z and ndị ka ga kwa ha na ihe ka ga-emekwa from A to Z nsogbu juru ụwa niile kama a ga-asọlvụ nsogbu ọ bụzi n'ebe solushon si apụta ka a na fight amen afụnụbara m ebe ka ọ dị otu ahụ mana enigwe kara anya obi n'ebe o ebe nsogbu na-adịzi ka Chukwu si kwado nke this time ọ na-enye m joy <laughs> so agbatị m aka n'isi gị ka Disemba na-elu ọghọm na gị dịka m bere anwụlọ ọkụ sokwe ndị ji nkụ a ndị abịara ede ha lachawa aka ya